Enugu ugwu ekedekwa m unu amakwana m ihe na-eme n'isi onye be anyị isi onye adọrọ mma amara m ihe na-eme n'Enugu ugwu amara m ihe na-Enugu ugwu ọ bụ ka mmadụ ka m bịacha ihe ya na-abụ isi onye ya m asị everybody lie down everybody lie down na-azụzi ya na-eme a na-echekwa manya fụcha ndị mmadụ pak ọ dịka ndị gbachakwu ọsọ everybody lie down mụ na-abaziri dị gaa mba ọ gbakwa ya ya na-abọ ya egbe gbaa ma and onwe agbụ ji gagbagba ugide maf ma malabebe ya onye ọbụla na-aga n'ụzọ ụzọ enugwu adịrị ụzọ isi onye ụzọ ba isi onye adịbala gị afọ ebe ahụ adọrọ ma ya na-eji adịgbu uchu mmeri pepụl nọ dị ya mala m ọnụnọ fesis ịgba ya gba ma ọ m si n'ike wepụta pụta tụtagbuo m n'elu ebe anụ ahụ ma ọ akala kawa gbaa m mana tengod na m wee pụta nwa ofụlọ ndị

mana ihe mere ihe ka mama ya izin o ji mee ihe tago ọnwụ nwa mba nwa akwụkwọ agbagbu di ya afọ na abịa nke na ndị ododo enugwu ukwu ka amali ya na-eme ya drọpụrụ ya n'ụda Ekwe ọzọ nwe ịnyanga. Ekwe ọzọ nwe ịnyanga ahụ. Ekwe ọzọ nwe ịnyanga. Ekwe ọzọ nwe ịnyanga. Ụmụ Igbo ihe enye ha zikwana m ọnụ okwu. nwa okorobịa na ọrụ onwe ya kpọọ bịa ka e nwere ọrụ a chọrọ gị ka ọ ga rụọ ọrụ ọma nọ ndị chịrị gbagbu ya ndị hụrụ ya a gbara egbe hapụ ya dị ndụ ha che na ọ ya na-ekwu okwu a lee ihe okwu kwuru ọ sị na agba m ihe a ga-abụ okwu ikpeazụ ya ihe m ji eme ihe biko ndị dị involve na desi biko nunu biko nunu eji ihe ọ bụla unu na-efe n'ahịa ụlọ wepụrụ m n'aka enwe n'ofe bikonu ụfọdụ na-ajụ ha sị na ọnwụ na-akpọpụta ndị Kanụ na nsogbu agwụ are you kidding me so na ị ga na-agbagbu onye Igbo ibe gị n'ihi na nwanne ji ndị Kanụ eji onye na-achị gwa m hụ na na ya apụgo na n'ọwa maka na eji mmadụ eji ka mmadụ ji ụmụ mmadụ ndị Igbo ji na-egbu ibe ha ọ pụgo na dat level ihe a bụzi ọbara abago ha anya ka ha nwee ike na-eme otu ọbara bagoro ha anya na ihe a na-enye ha na-aṅụ without igbu mmadụ ha agaghị ezu ike ịhụrụ ihe ụjọ dị mma iwere mmiri kụnye mkpọ nke inye enwe mmiri ịnapụta kọp bụ ndị problem ndị nyere ụmụaka egbe na ịmana ọbara ndị niile na-egbu nọkwa n'isi unu ma iwu gọvanọ ma iwu ndị leaders of ala Igbo ma iwu ndị na-azụ nwere onwe ihe ọ bụla ụnụ bụ ụnụ ewere egbe bunye ụmụaka ewere ya na-egburi innocent people na-enwe ya mere ọbara ndị a niile ga na-ebekwakwa n'isi unu ma ụnụ achọrọ ma ụnụ achọghị ya unu anaghị ka ịnụ olu mana ihe a bụ the truth kedu ka mmadụ ga-esi wepụta ka ọ so nwa onye onye na na-azụ elete omee mmadụ ji omee ede achọta ndị ụmụakịta mmadụ mee ya ambush gbagbuchie akwa ihe anyị na-anụ na-eme na Boko Haram ha ga-apụta hụ na ndị mmadụ na ga-apụta gbagbuo ndị mmadụ onweghị anaghị ede onweghị orika chọrọ izu ha dewujo gbagbuo ha gawara onwe ha ọkwa ihe a na-emezi n'ala Igbo na akwa ndị akpọ unu sụ bụ ndị tọrọ gurupu unu sụ na-awụ ya biko unu elele ihe m na-ekwu ana m ayọ n'unu ndị ka nwere kọnshens n'etiti unu bikonu wepụrụ na aka enwere ofe bikonu bikonu ihe akwa na ụmụnne anyị akwa ndị igbo ihe abụ ndị a ga-eji agakwana mba gbuo gboo ihe su ihe abụ ndị a ga-akpọ oku ya ha zakwana oku ihe ahụ ụmụ okorobịa young young youth the leaders of tomorrow ka a na-agbagbuchikwa ihe ahụ eji m chineke na-ayọ n'ụnụ ndị aka ha nọ na ya bikonụnụ wepụrụ na aka enwere ofe bikonụ ma ndị ọbara bagara anya ndị ọbụla ọ bụ ma egbughị mmadụ ha ha ga-afọ ha ma ọ bụrụ na mmadụ akwafe ọbara ha ga-atọ ha ụtọ ndị dị otu a ndị gọvanọ na eh, ndị eh, ndị leaders nke ala Igbo ndị ndu nke ala Igbo ihe a bụ ohere unu nwere imegharị ahụ maka ihe agafego ihe agafego ha wayo baze na whatever a sị ọnwụ ikwe aka hapụzi ebe a gawa ebe ọzọ gawa na shoda ọ bụkwala ihe ọzọ ọzọ ọgụ ihe agafekwala shoda even gaa beyond shoda ọ gafego ndị ọhara eze ụdị ihe dị otu aka unu ka etinye anya n'ọnụ ma ihe a ga-eme unu solushon unu wetara anyị na a ga-akpọ ka ekpe ekpere dịka onye ụkọchukwu akwadoro abụ m onye ekpere ekwadoro m ekpere mana ekpere ọ bụla a na-ekpe mgbe ekwesịrị ime ihe ekwesịrị ime bụ nzuzu prayer without action is stupidity unu na-ekpe ekpere eh, kemgbe eh, kemgbe unu ji bụrụ nọ ndị reverend fada na bishọp ndị ọha na eze ikpokewa eh, ekpere ya wụrụ solution anyị ekpego ekpere nọf all we need to do now is lee ma unu ga-akpọ this particular group ndị a na-emegasị ihe anyị on a meeting ama m unu kpọ physical meeting they will not come but send a zoom link chọọ unu ndị a na-alụgoro ọgụ a ndị otu grup ọbụla unu maara unu macha ha n'ise ndị zoom link jụọ ha kedu ihe a ga-eme nụ ka ọnọdụ akwụsị ụmụaka ndị a n'ime ha a were egbe nye amaghị otecha napụta ha egbe ụfọdụ n'ime ha enweghị ha na-arụ ha ji enweta ego ha ji eri nri ha na-agbagbuzi mmadụ na-atọrọ mmadụ ka ha jụọ afọ amara ma ga aga eze ego nyere ha sị ha kwụsị ọ bụkwa na nke ha wọkụ den ụnụ ekpọrọ ndị ndị uwe ojii na-aga atọrọ ụmụaka igbo aka ha dị ọcha ahụ na ndị abịa gbagbuo mmadụ na ebe a na ndị mmadụ abịa na-abịa na-atụrụ ndị igbo na-atụrụ nwa okorobịa na-enweghị ihe ha mere kama a ga-agachụ ụmụaka mana ha nọ n'ime ọhịa aga achụ ha ndị gọvanọ na-agba nkịtị ndị ụlọ narachi na-anwụ karịsịa gọvanọ e, gọvanọ nke Anambra na nke Imo biko nu m ekwukwe ha ka m kwụta ọnụ ndụ amaghị eme bịakọta n'ọnụ unu chọọ awụ m the chairman the founder of Igbo ụlọ unu mere m permit ka anyị kpọọ meeting most of these boys anyị na-anụkwa n'olu ha most of these boys anyị na-anụ akwa ha na-ebe ụfọdụ n'ime ha nwekwere some certain reason ọ bụrụ ihe nwere rizin ụfọdụ egburu nwanne ha by mis n'onwe ha ihe o mere na ndị gara bitin na-alọta ndị asọnde bụba ga-agbagbuo ha ụfọdụ ha bụ ụmụaka na-eme ihe ndị a ha merụzi emefere na-egbu onye ma onye mere ha ma onye na-eme ya ụfọdụ n'ime ha bụkwa ndị nọrọ nwa ndị agụọ na-agụ ka unu e ụkwụ ka ejikwa achọ ihe dara na mmiri ọ bụrụ na gọvanọ ndị gwere ugbu a unu feli handụl dis particular situation chineke kere eluigwe ma n'ụwa ma posterity ga-ajụ na asa ihe n'otunuchiwechi ya ana m ayọ ndị gọvanọ ha nye na anyị ike gwa anyị si anyị kpọọ oku ka anyị kpọkọrọ mitin ma ọ bụrụ na ụlọkpa ha ga aza ka anyị kpọọ mitin nụrụ from there what is their problem ala igbo awụziele na ala kedu ihe dị ihe gịnị na-eme anyị na-ekwu okwu ka ndị igbo rute ụlọ gwa onye gwara ha sị ọkwa ha lọta ka agbagbuo ha lee ya ọ gịnị ọwụzi igbuzi mmadụ na ọ na politishan ọwụzi igbuzi mmadụ na ọ nwere ọnwe onye amị bụ onye nwe ojii ọwụzi igbuzi mmadụ ọzụ onye ọbụla ahụrụ indiscriminately ọbara agbagokwana ụmụaka n'anya mana ụmụaka chefuru na ọgba egbe ga-alakwa n'egbe ogbu mma ga-alara mma mkpụrụ ịkịrịkị ga-ahụ ihe mere onye ọzọ ga-eru aka ma ọ wụta otumoro ha echefuru na ọbara siri ike ọbara na-achụgide onye nwere chụgide chụgba ya n'ili na onye gburu ya ụfọdụ mgbe egbe asọ ndị gọọmenti gọọmenti spọnsọrọ ihe ọ bụ ị ka claim anything after ịrụchara ala gị but otu ihe m maara bụ ọbara mara onye gburu ya market somewhere otu ihe m maara bụ ọbara mara onye gburu ya bo ya ndị gọvanọ bo ya ndị agitation bo ya ndị fulani onye ọbụla sọrọ gị bo ya but ọbara mara onye gburu ya ọ bụzikwa fulani ka anyị na-aya ezikwa ugbu a ọkwụ ndị igbo ibe anyị igbo lani ọhịa na-ayakwa na ugbu ahụ ekwughị ọnụ sị na onye kwele ntikwala ọnụ ya agaghị echi ọnụ ihe na-emebi ala igbo agwụla na ala Igbo agwụkwala na ụmụnna kedu nke a ga-eme ọ na-ewute m ọ na-agba m anya mmiri lee nwa okorobịa omereji omerede ọ na-ekwu na igbo ukwu dị adịghị sef ọ na igbo ikwu ala igbo niile hụ na anambra na imo steeti ọ nọ ebe ihe aka njọ anambra imo little bit of abia ebe aka ihe aka njọ ọ na ebe aka enwezi e, e ndị na-azọ nwụrụ onwe ka ọ na ebe aka e nwere bad governance kedu ihe o ji wụrụ na imo na anambra ihe a na-agbakarị isi ka somebody tell me Ah, chineke biko mere ụmụ gị ebere ndị ndu anyị efelugo anyị they have failed us ọ naanị ga-eme ihe na-adịghị ekwe omume ya eme gbapụrụ anyị ndị afọ ala igbo ga chọrọ udo ka ndị ya tinyere aka enwe n'ofe ha wepụ ha jikwana iwepụ ka ala ghara ishi ha otu ha si kwafu ọbara ka ọbara nke ha ga ya onye m na-ekwu achọghị m ịma n'ụlọ ga-achọkwa m ka e gbuo achọkwa m ịma ama ịbọdị mma onye hụrụ eziokwu ya kwuo eziokwu Comorangue do Drone.